ife na-eme ya dịrị nwoke mma dịrị nwaanyị mma ọ eziokwu bụ ndụ na-ekene ogele ọma ndị Igbo ọja dịke ndị mba ise kene m unu ya dịrị nwoke mma dịrị nwaanyị mma ya dịrị onye ukwu mma dịrị nta mma ya dịrị onye anyị mma na eke ya dịrị anyị mma na orie dịrị anyị mma na afọ dịrị anyị mma na nkwọ ọ eziokwu bụ ndụ na-ekene ezi nwa afọ mụrụ na mba ise emireti odogwu nwa emireti ya dịrị gị mma ya gaziere gị asị m agwa ije ama n'unu unu na-eje eje abata abata ụmụ afrịka ya gaziere unu ya dịrị unu mma ya na unu mma ekere unu mma orio unu na-eje eje unu na-abata abata ya gaziere unu ya gaziere nwoke gaziere nwaanyị ije a asị m agwụ ije ama n'unu